playing normal. <laughs> Avant botagem kiss. Ben, eh. ben, ben just to beat beat Ai, eh. bundigo. na bụ ndị Igbo Igbo gwe mmadụ boys na afụ ego iti isi na male ga afụ ndị Igbo ọbụla na-eme na ọjụ esa dị greater Chukwu se onye Igbo abụ m onye Igbo na black na proud na to me dị na gbakọta anụ nweta defu na mba ife n'inyeta anụ dị mekwu mkpọ na ala mgbe gị na anyị na-agwa anyị adaelichagwa onye Igbo icheke ya na nna ọbụkọ onye Igbo ejikwa na ego ngwuse m egwu maka ndị na mmalọjụ esa abụ m onye Igbo

mana ọtụtụ mana efife boys na-ewe iwe ịchekwa na-ewe sens akpa uche anyị bụ ndị Igbo anyị anyị akpalịzụ nwanne m ebu nwa igbo jangụtiti niile ndị igbo kọbikali ya na-abata nwa ọkpa nkịta ọn'igbo benjan sonye nkasa ndị igbo tikwa ya na-agbalịghị igbo dome nwanne m eze ndị igbo na-abụcha tifaadị ndị igbo ọ dị ka melon na jizọs na si igbo flavo na fino fadadon magalada gada mọtụrọnta shadat polesa charity yama mmiri ncha na si igbo ịbụ dupri nwanne jesi na-esepụrụ ma gwụrụ nwanne jemitadi yan kris nwanne na-achụta ụwa again nke ga-abịakwasị onye Igbo